Too big to use only one station in Aba. Ariara ought to have have their own fire service. Now what we are seeing here now is people counting their logs in millions. People, people, households, people, what they are using to feed their family. The only means of survival, this is what we are seeing now. They are now born to ashes. And we have people, we have neighbors, we have the can have well start ndị nwere businesses here people that are feeding from this very plate they are here now counting their losses because with what i'm seeing i don't think there's there's any pain that came out from this infernum so that's called i want to re restrict my the the needs for government to look into aba fire service the need for them to revamp aba fire service we talked and begged them for them to revamp the system help these people so that they can be able to serve Abians better. But what we are seeing now all to no avail. It is not just working. Mr. Okechukwu Igwe. Mr. Okechukwu. Okechukwu Igwe. Okay. Can you hear me? a nụrụ m ozi a n'abalị so what actually happened just tell our people they are watching. Uh, mere ebe ahụ I'm anọkwa m I'm akpọ m na fon si na line anyị na-agba ọkụ. Pọpụ adị ebe a na nke m nwa gaa n'ebe ugbu a na ihe mere ebe ahụ ahụla n'oche ihe ndị anyị lụzuru ebe a ugbu a na-ahụ billions of naira ọ dị na million asị ka eche ka ihe niile mere ebe ugbu a na e nwere ike nweta about 5 billion 3 billion na ihe anyị lụzuru ebe a machines na ebe a injins na ebe a plants na ebe a na ọnụ ndị mmadụ na ndị dowere cash na ime ha anyị emekwere nya mgbe ndị fire service bịara onwe ụzọ ha hụrụ ya ga-esi abata ọ na-ara ahụ ya rụrụ nọ ndị ụmụahịa wụ ndị kpọrọ ndị nna aba si ha bịa gbanye ọkụ na-agba n'aba bifo ha na-abịala ihe ni niile ya n'ebe a na emebisichaala ndị mmadụ nọ n'ebe akwa nke mụnwa sokwa n'ebe n'ime ya but a sị m kwuo enwe ike ikuli n'ihe nwee ike ịkọsụ dị ọkụ kwesịrị nweta eklims a na-akpọ ihe ọkụ ebe a nke ị ga-asị ele ihe a na-akpọ ihe ọkụ ihe kọsụrụ dị ọkụ eletrik fọt electrical fault. Electrical fault. Enwere spark. But then later they produce na all these shops, all these places. They have produce. Yeah, they produce ebe ndị a na-abụrụ ibu na eh, eh, oh, a na-eproduce oh, shoe, a na-eproduce ma gums, a na produce chemicals, na-erukwe n'ume ihe ndị ọzọ a na-eme a na-eji arụ shoe. Ma ndị na-ere bịa palọ nọkwa ndị na-ere provisions na ebe a. Ihe niile a na-eme ebe a ibu. Mana majority tin a na-eme ebe a wụ ya na-arụ ebe a wụ shoe. mana onwe ndị ọzọ bịara ma attach to us sikwa n'akụkụ anyị na-ekuru ume which anyị na ha sokwa na-ahazi ihe niile a na-eme eme So what is your uh, take? What is your country As in, can we keep our government about concerning this very thing? Anyị na-agwa gọọmenti ha bịa nyere n'anya aka anyị nwa more especially ndị ihe ha gbara ọkụ ebe a na ndị nwere losses here ha bịa nyere anyị aka kpatara anyị ọsọ enyemaka financially maka na most of the people nọ here now ndị ha mebiri ihe na-awụ Uh, uh, eh, ha wụ ihe a family members or family men ha jiri ọtụtụ ma ndị na-azụ ndị mmadụ na skuul ha uh, breadwinner na their family but apart from fire services ụmụahịa abịa onwe ndị kpọrọ ha ndị ereziri na ha onwe ndị na ndị nwere ike isi ala na taim ahụ ga-akpọ ha yes ha ozi ndị ụmụahịa kpọrọ ndị aba na most of the people ndị nọ ebe a ejighị nọmba ndị ụmụahịa ndị ga-akpọrọ akpọ anaghị aga aga ọzụ ndị ụmụahịa kpọrọ ndị aba ha nwa gbarazie bịawa ebe a then apụtakwa n'ụzọ ndị amị astọpụ ndị ha stọpụrụ mana chineke mere ihe most of our members bịawara ahịa mgbe ha na-abịa ndị nche ndị nọcha n'ụzọ emeghere ha ụzọ si ha gawazi ebe ọ na ha nụla na ọkụ na-agba ọ̀gá bí gbogbo tá a yàn hàgẹ́. a ah, mọ̀ maazị philip chimabi afia. Well, your position, neighbor. I'm a secretary of this particular zone. And what can you tell what actually happened from your experience or from what is so? I'm na ya da kwam by 11:30. Mgbe m dere ebe a, ya wụ na ọkụ karịrị akarị. Ọkụ na-agba ndị shọt, na-agba shọt, na-agba ngwa ahịa ndị mmadụ. nwa tikwara aka ime gị sure na mmiri chiri ndị ọzọ m ga-akpọ ka a nwere ike bịa ke rescue ya som properties and ejikwa m phone nọmba ndị fire service the day ọkụ gbara na Martina street akpọrọ ndị fire service ndị fire service kere phone nọmba ha ewetara m fon nọmba ha akpọrọ m three phone numbers ndị fire service onwe nke gara aga mgbe anyị nọgidere onwe onye na-akpa gị na-eche mba ọ bịakwara ọ kpọrọ ndị faya sevis ndị faya sevis bịa ha si na ndị amị jidere ha na arọ ngwa na-edistọbụ ha mgbe gidere ha asịka na onwere damages a na-enwe na power line shoe industries na-emebi emebi so n'okenyetụgha chance n'ọya ka ha na-aga mgbe a hapụrụ ha and ndị omenka ndị na-arụ shuu ha bịara ebe a and in the many other places other sectors of shoe other sectors of shoes have a labor he make sure that land from the power line to make sure that they let people their properties and their shoes but uh, despite all their efforts onwe ihe ọbụla ewefụta based on na ọkụ nepa dị and mgbe ọkụ spakịrị ewepụrụ ọkụ ọsịsọ ọkụ nwere ngwaahịa ndị mmadụ ọ gbara ndị gọm ọ gbara kemikal ọ gbara shuz ọ gbara ndị nọcha na-ere ma bịa n'akụkụ anyị onye ihe ahụ so ihe anyị didiri from gọọmenti dịka m na-ekwu ụzọ adịghị ndị mmadụ ga-esi na-abịa enyere nya anya aka ebe a na abụrụ ndị faya sevis onwe nke na aba ọ bụrụ na faya sevis nọ aba ịkara ịbịa rescue anyị bifo echu anyị emebie maọbụ ihe ndị anyị ji arụ ọrụ na shumeka ọtọ machines eji arụ ọrụ ma kemikal and gum eji na-arụ ọrụ onweghị ụzọ dị ebe a onwekwanụ fire service nọ nso nwere ike ibi ya anyị ọrịa a m na ọ bụrụ ma gọọmenti a ike inyere anyị aka mee ka ashọ ndị dị otu ahụ na-ewechitere anyị azụ ọ ga-adịrị anyị mma biko ka ha mbọ nyere anyị aka n'ihe dị otu a n'ụzọ na eh, damages anyị nwere ebe a anyị na-enye anyị na-ayọ ha ka ha bịa nyere anyị aka na anyị nidiri finance ma engines and machines ebebiri ebe a o buru ibu biko ọ bụ ụmụ nwoke a ga-eche enyere anyị aka ndị family men ndị na-azụ ụmụ ha na skuul ihe niile ebilijiela ha ihe ndị a niile akwụsịla biko ka ha bịanyere aka anyị nọ n'ibe akwa since yesterday since eh, night till today so many na nọ n'ụlọ ọgwụ ọtụtụ merụrụ ahụ ọtụtụ nwere nwunye ha na nọ n'ụlọ ọgwụ dito damages di ha nwere ọtụtụ ndị nọ n'ụlọ biko anyị na anya ndị gọọmenti ha bịa nyere anyị aka ime kishọ na nọdụ a pụọ ọga biko weta anyị aha gị o nwere ofu ajụ m si ka m jụọ gị na hmm? ebe a sị na ha were electrical issue does mi na ọkwa dị so many hapụ di appliances on la ka ọ nọọ ọkụ nọgide spark on iso because I m na ịlawa gote ebe ọ ebe ten ka ha mere ịlawa ikwesị ọf your light so ele ihe nwere ike ịkọwa na gbasara desbere ndị nọ nso ga-ewe ike rezi ala m ndị anụ ka ha bịa igere zuru a na-agbanụ ndị So what is your uh, if if you are to assume relay the level of damages that we have incurred generally so that we can be able to see how we can be able to play play to government because if can say let him lose uru. Damages ayi nwere n'ala anyị too much. nke mmadụ too much nke na m damejiri nga akpọpụtakwala ego ole nke mma ma ndị ọzọ ego too much too much money e asị na gọọmenti ga-abịa aka na I need the billions of naira. Ndị shoemaker ebe ebe a. Ego ndị shoemaker agbara lọsọ ebe a na-akpọ ya. Ewu ọwụ ofu onye n'ebe ọ mara abụọ n'ebe a. Ihe n'ebe a rụshi gbara lọsọ almost mmadụ 300 and ihe gbara lọsọ ebe a dị mmadụ almost 300 and something people gbara lọsọ ebe a. Ego dị too much. So Elekwana will give your state government at least they will new administration. I believe just few days ago, Hemela inaugurated Hemela swearing in new, new commissioners, and I also believe that they have they have to start work, and they, we elected them to serve us, not to serve themselves. So Elehi will give your government because all why you get guy, he will give you a company, he will give you a Have your hair, man. Yeah, the him and I. I don't know. This thing, what happened? ihe mere ebe a laa ntọ na ọla bịa o jiri anya ya hụ ụhụ mmadụ gwara ya ọdụ bụ desịrị nwa agwa ọbịla ebe o jiri anya ya hụ ụhụ mmadụ gwara ya ebe a nara anyị ntọ na ọbịla ebe a lee ihe mere mere ebe a ya ewere gaa na state house a ga-agwa ha na anyị nọ n'anwụ ma nwoke enweghị nụ ebe a na-egwu ndị na-eji nwaanyị jiri ụmụaka enweta ndị ha na nwunye ha nọ ebe a Shop ha gbara ọkụ shọp onye ha gbara ọkụ biznes ha gbara ọkụ ha dị help na gọọmenti billions of naira ka anyị na-ede ihe ebe anyị anyị nwe ọtụtụ okwu ikwu onye mere amarala onwe onye incident of mmadụ anwụ ndị merụrụ ahụ too much ndị nwoke ọkụ merụrụ ahụ Thank you so much. Thank you, sir. What are the name? Where are the name? mega zera? make us Iran. Iran. But yeah, who said no, just a few minutes. o Ọ̀gá iwe were ka anyị gị na-acha da ọ ga-esi ọkụ ọgwụ. Sọrị, mgbe merechara m ahụ. Ọga agwọta na anya aha gị. Ah, Adịghịzi ihe eme. ele otu si ele ihe nwere ike igwa anyị share with us with what happened last night eh, ya mmiri na ebe a ma ndị na enwe nne na nna ma ndị na-achọ akara aka ha enweghị ihe na-eme saịdị ebe a na nwanyị ejima monument na ị ga-ahụ na ndị be a chọrọ ụbọchị enweta na ego everything lost ma ọnwụ na ọnwụ amara chineke isef ahụ ndị nọ n'ụlọ ọgwụ na isef ọ by god na anyị na-arịọ nna ya ukwu gọvanọ ya enyere ya aka alaeze ya gbatara ya ọsọ enyemaka n'ihi emere ebe a ga-ese ya gbatara ya ọsọ enyemaka oke e ahụ bọtụ otu anyị mgbe o bidoro elee ihe nwere ike isi n'ọhịa ka ya anyị nọ na duta anyị nwa ya ọka na gbachisiri ọka eweta ọka biden ewetara ọka tụpụrụ ala isi ala ọka na ya ebe a ga-esi na ọwụ onwe onye tiri ọka ọba nepa ya na ndị mmadụ na-eweta ọka a ga-eme otu esi aga ala ala dịka nna ikwu ala esi ya gbatara ya ọsọ enyemaka n'ihi ndị onye a megidere ọtụtụ ndị win nọ n'anya mmiri ma mụ ndị onwe ebe a ga-esi kụwa ya biko ya gbatara ya ọsọ eje maka ya biko nsogbu adịghị ịma ihe anyị mega our duty we just like a mediator between the government and the people so that is why i prefer streaming online they see whatever is happening here they are watching so many people are watching so that is why i want to hear from the horses man ọwụrụ m aga ebe a mbịa lecha ya mabịa bịa ka m fọọ mụọ otu o si mee so I'm, I'm, I'm, we are reaching out directly from people people lose through their goods, lose through their equipment, lose through their money, lose through so many things that that, that Hajine, Hajine has society sustain their life. Yeah. And they are also talking directly to yeah. the camera it was, on how it, it happens. damages of ndị nke agha ebe a ga-ebite ya gbata ya ọsọ enyemaka ndị a dịile na ịhụ na ọ ịmalite ụwa n'isi ya biko ya metara ya gbatara ya ọsọ enyemaka ya do do ande ande asụ unu ọgwara na unu machakwuru ndị nwe shọs gị ahụ ebe a sị na destiny abịago ebe a at least you can also get to yeah, house of assembly yes. but you also get to the government the government will be the final say if he say that he want nobody will stop him. No. But ọmọ náà bá na ha sẹ́yìn dìde igi deliberate ọ̀hún ẹ̀sìn bẹ́ẹ̀ bẹ́ẹ̀ sún English before. So yes, so that is why we are begging the governor wey listening here. Nípa media friendly, we have a government that is media friendly. Most times, I will ànùkọ́ náà àwọn here. I will give si na ele ele ebe ihe have already gotten ha na-enwe security reports. Ekele amị akwụkwọ, ekele amị akwụkwọ n'ihi na ọ rụrụ ụta wee bịa. Onye Lagos government na run around ịzọpụta ya n'ọka ọ kwesịrị nọ na mọchụarị na ebi ebupụ ị nwere shọpụ elee ihe nwere ike elee ihe ịma mmiri ebe a lee what actually happened amụrụ m tụta m gara chọọchị lọtazie n'ụwa ọhụrụ ụmụ m nọ na-ebe akwa n'ime ụlọ na-ebe akwa sọ ngịrị ha si na na shọpụ mọmi ha maka dadi ha na ha gbara ọkụ si ebe ha sọ na mashọn na-ewere ma baịbụl ma ihe niile gbara ọsọ bere ebe a ka m bịaruteziri ma ngwa ahịa nke di m ma nke m nwa ha niile nachachichara ọkụ ama m ihe m nwere ike ime eme ihe m nwere ike ịga ịkọrọ ụmụ m ama m otu m nwere ike ime so biko nwa enyemaka gọọmenti ga-abịa bịa nyere anyị bịa bịa nyere anyị n'ihi na ọ mekọtara ma ọ mekọta ji ọnwụ na owe onye anyị sị ka anyị manye ji onye biko unu mere anyị ọ bụrụ ntu mere unu nyere m aka nyere na anyị aka ụmụ m mụrụ amụ ka nkwado ha ga-enye ha ka nkwado ha ga-eji m nọ na enwe spọt ọkọkwara enwekwa enwekwa eke m na ya ma nke m ji arụta ka m ji maka eji m rụrụ ara nji biko ọla wa ebe ahụ abụọ ana m asọ Okay, Oh. biko unu ihe ọzọ e unu anụla ya